ndị be anyị ǹdeèwonù kee kà o sì aga n'ogbè gị in today's learning series we are going to learn numbering from 1 to 10 in Igbo language so if you are interested in learning Igbo language numbering in Igbo language kindly tune in let's dive into the lesson ndị be anyị unu ewe n'iwe na eji m oyibo wee bido ọ maka ndị na-adaghị anụ ha na-abịa na-asị m ọ na ịma ha asụ oyibo kama na ihe na emekwa n'ụwa ịkwalite asụsụ Igbo ya na o nwere ndị na-ekiri ihe onyonyo m na-abụrọ ndị Igbo ọ na-amasịkwanụ ka ha na-aghọta ihe a na-eme ya onye m ji na atàpị ya na oyibo ngwa anyị bido 1 o t u kpù otu. ya na ọ bụ ihe dị mkpa na ị ga-ama ka esi akpọ mkpụrụ okwu Igbo. ọ bụrụ na ị nenèbè ihe onyonyo ahụ mere na abụ ịdị Igbo, gaa na-enye ya ọ bara uru, maka ọ ga-enyere gị aka ka ị maa ka ị ga-esi wee na akpọ okwu òotìikpù otù "'aa''bị̀''ụ̀''ọ̀ àbụọ̄ "'aa''bị̀''ụ''ọ̀ àbụọ̄ àbụọ̄ "'three" "'aatị̀ị''ọ̀ àtọ "'aatị̀ị''ọ̀ àtọ àtọ "'three" "four" "'aanị̀ị''ọ̀ e “'ànị̀ọ̀ (anọ) ‘ànị̀ọ̀ (anọ) Ngwakwuo ya, ànọ ise ise ìsiì ise Ngwakwuo ya, ise six e c i i e c e c i i e c, kwuo ya c, i kwutere ya seven a c a a a c a a asaasagbakwuo asaa 8t asatọ asịarta asatọ asịarta 9 I! t o o l u itoolu i t o o l u itoolu ten ten iri iri i iri i iri iri ya na ọ bụrụ na egosịa ya otu anyị si wee na agụ ya ibido n'otu nà otù na iri ị ga ị̀ otu à ị ya amara gị ọnụ biko tụsa ihe onyonyo a tụsa nkụzi a maka na ọ dị mkpa na anyị ga-ama asụsụ anyị tụsa ya maka ndị ọ ga-amasị ikiri ka ha kirie ya anyị ga-afụ n'ihe onyonyo ọzọ anyị ga-eme. na mgbe na-adịghị anya. Ka e mesịa